ọlụ ndị ozi isi nke iri abụọ na asatọ mgbe a zọpụtasịrị anyị mgbe ahụ anyị matara na a na-akpọ agwaetiti ahụ melita ndị bi n'ebe ahụ bụ ndị na-asị asụsụ ọzọ wee were obiọma mezie anyị n'ụzọ a na-ahụghị mgbe ọbụla n'ihi na ha funwuru ọkụ kpọbata anyị niile n'ihi mmiri nke na-ezo n'oge ahụ na n'ihi oyi ma mgbe Pọl chịkọtasịrị ukwu nkụ tụkwasị ha n'ọkụ ajụala wee si n'okpomọkụ ahụ pụta taa ya alụ kokwasịkwa ya n'aka mgbe ndị ahụ ndị na-asụ asụsụ ọzọ hụrụ anụ ọhịa ahụ ka o kokwasịrị ya n'aka ha wee sịrịta ibe ha n'ezie nwoke a bụ ogbu mmadụ onye ọ bụ ezie na asọpụtara ya n'oké osimiri ma ikpe ziri ezi ekweghị ka ọ dị ndụ otu ọ dị o febara anụ ọhịa ahụ n'ime ọkụ ma ọ dịghị ihe ọjọọ merụrụ ya arụ ma ha na-ele anya na ọ gaje ịsa ma ọ bụ ịda n'ala nwụwa na mberede ma mgbe ha na-ele anya ogologo oge ma ha ahụghị ihe ọbụla jọrọ njọ mere ya ha wee chegharịa uche ha si na ọ bụ chi ma n'ala dị agbata ebe ahụ onye isi agwaetiti ahụ aha ya bụ Publius nwere iberibe ala ụfọdụ onye na-ara anyị nke ọma werekwa obiọma lee anyị ọbịa ụbọchị atọ o wee ruo na nna Publius na-edina arụ ọkụ na onyinye ọbara jidesiri ike onye Pọl bakwutere wee kpee ekpere bikwasị ya aka abụọ mee ka arụ dị ya ike mgbe e mere nke a ndị fọdụrụ n'agwaetiti ahụ ndị na-arịa nrịanrịa wee bịakwute ya e wee mee ka arụ ha dị ike ha wee werekwa ọtụtụ nsọpụrụ sọpụrụ anyị mgbe anyị nupụrụ ụgbọ ha wee tinye n'ụgbọ ihe niile dị anyị mkpa mgbe ọnwa atọ gasịrị anyị wee baa n'ụgbọ Alexandria nupu bụ ụgbọ nke nọgidere na agwaetiti ahụ na mgbe oyi nke ihe ịrịba ama ya bụ ụmụnne ndị ikom abụọ a mụrụ n'otu mgbe anyị wee ruo ala na Syrakus wee nọgide n'ebe ahụ ụbọchị atọ anyị wee site n'ebe ahụ gaa gburugburu wee ruo Region mgbe otu ụbọchị gasịrị ifufe ndịda wee febe n'ụbọchị nke abụọ anyị wee bịa rue pọtiọli ebe anyị hụrụ ụmụnna n'ime kraịst e wee rịọ anyị ka anyị na ha nọgide ụbọchị asaa otu a anyị wee bịa rue rom ụmụnna anyị n'ime kraịst mgbe ha nụrụ ihe banyere anyị ha wee bịa izute anyị ruo ahịa apios na ụlọ ndị ije atọ mgbe pọl hụrụ ha okele chineke nwekwa obi ike mgbe anyị batara n'ime rom e wee kwe ka Pọl nọgide iche ya na onye agha nke na-eche ya o ruo na mgbe ụbọchị atọ gasịrị ọ kpọkọrọ ndị bụ ndị isi n'etiti ndị Juu mgbe ha bịakọrọ n'otu ọ sị ha ụmụnne m mụ onwe m ọ bụ ezie na emeghị m ihe ọbụla megide ndị Juu ma ọ bụ omenala nke nna anyị ha ma esi na Jerusalem rara m nye n'aka ndị Rom ka m bụrụ onye mkpọrọ ma ndị ahụ mgbe ha kpesịrị m ikpe ha zubere ịrapụ m ka m laa n'ihi na ọ dịghị ihe kwesịrị ọnwụ dị m n'arụ ma mgbe ndị Juu kwugidere ya erugidere m ka m kpọkuo Siza ọ bụghị na ewere m ihe ibo mba nke m ebubo ya mere n'ihi ihe nke a ka m rịọrọ unu ka m hụ unu anya gwakwa unu okwu n'ihi na ọ bụ n'ihi olileanya nke Izrel ka ekere m mkpọrọ a ha wee si ya anyị onwe anyị anataghị akwụkwọ ozi site na Judia banyere gị ọ dịghịkwa onye ọbụla n'etiti ụmụnne anyị ruru ebe a wee kọọ akụkọ ma ọ bụ kwuo ajụ ihe ọbụla banyere gị ma ọ dị anyị mma ịnụ n'ọnụ gị ihe ị uche gị na ha n'ihi na ihe banyere iru otu a anyị mazuru na a na-ekwugide ya ebe niile mgbe ha kasịrị ya otu ụbọchị aka ọtụtụ mmadụ karịrị wee bịakwute ya n'ebe ọ nọ dịka ọbịa ndị ọ kọrọ akụkọ na-ekwusi okwu alaeze Chineke ike na-emekwa ka ha kwenye n'ihe banyere Jizọs site n'iwu Mosis sitekwa na ndị amụma si n'ụtụtụ ruo anyasị ụfọdụ wee kwere ihe niile e kwuru ma ụfọdụ ekweghị mgbe ha na-enweghị otu olu n'etiti onwe ha ha wee laa mgbe Pọl kwụsịrị otu okwu si. mmụọ nsọ wee site n'ọnụ aịzaya onye amụma gwa nna unu ha okwu nke ọma sị jekuru ndị nke a sị na ọnụnụ unu ga-anụ ma unu agaghị anụta ma ọlị na ọhụhụ unu ga-ahụ ma unu agaghị ahụta ma ọlị n'ihi na obi ndị nke a mara abụba ntị ha kpuchikwara ha kpuchikwara anya ha ka a ghara iwere anya ha hụ ụzọ ma eleghị anya gharakwa iwere ntị ha nụ ihe gharakwa iwere obi ha ghọta gharakwa ịchịgharị ka m gharakwa ime ka arụ dị ha ike ya mere maranụ na nzọpụta nke a bụ nke Chineke ka ezigara ndị mba ọzọ ndị ahụ ga-anụkwa mgbe o kwụsịrị okwu ndị a ndị Juu wee pụọ rụrịta ụka nke ukwuu n'etiti onwe ha o wee nọgide arọ abụọ dum n'ụlọ nke aka ya o goro ego na-anarakwa ndị niile kpakutere ya na-ekwusa alaeze Chineke na-ewerekwa nkwuwa okwu niile zi ihe niile banyere onye nwe jesus Jizọs Kraịst ọ dịghị onye na-egbochi ya